n'ala Igbo na ndị otu ha ndị si ụzọ ndịda ugwu ndị ma ndị si ụzọ ebe Yoruba ma ndị si ụzọ ndị ibere mmiri ha ncha niile zukọrọ ọnụ wee kpaa ọka wee pụta na ijere ndị be anyị eze ma ụkwa ha tara ha gwara ha na ihe ha chepụtara bụ na nsogbu a dị na Naijiria ka na nkụ nke bụzi na ha na-amachi ịchị atụrụ ma ịchị efi ma ịchị ụdị anụmanụ ọbụla gafee nke a na-akpọ open grazing ama um, eh, ka ọ gaa ma eh, mgbada ugwu niile nye ọwụwa anyanwụ ma ọdịda anyanwụ Naijiria. ka ha kwuchaziri ihe a ndị ọtụtụ ndị mmadụ tinyekwara ọnụ n'okwu ya bụ okwu ọkachasị ndị si ugwu Awụsa ụfọdụ na-egosi na ọ na-enweghị iwe ụfọdụ na-asị ehe e, etu a ka ikwe kwesịrị ịdị anyị nwa onwe anyị wee na-asị ezi nke ndị be anyị kwuru ya ọtata ka anyị pụrụ ahụta na ụsa ka ọtata ka ya bụ ọkụ gbawa eji e wee butezie mmiri na ọfọziri fọziri na ole mana gosi na dị ya ka anyị ga-etinye ọnụ tata agaghị ya ajụ maazị Odeluga ka o tinye ọnụ gwa anyị ihe o chere maka ya bụ akụkọ ndị gọvanọ na-akọ <laughs> Igbo onye ọtọ ya mụrụ ya maka ya bụ ife na-atọzi amụ mana ọ bụrụ ife amụ ọ bụrụ ife ọchị ịma na onye aghọrị ka onye agba ka aghọrị na o ji bụrụ oge ụfọdụ ndị aranyere ọchịchị maọbụ ndị zọlụlụ ọchịchị na Naịjirịa oge na-eme ife ka ọtụtụ ndị bi na Naijiria dị ike na uche uche anyị fọrọ ofu mfu ọkụ maka na kedu ka ndị na onye ọbụla bụ onye mkpọrọ onwe gọvanọ ga ejipụta n'elu kịta na-emezi na ike ife na-ese na Naijiria bụ maka na a na-achị efi n'ụzọ ọ bụrụ ichi efi n'ụzọ ọ bụrụ isi na ndị Fulani kpụ efi wee bịa n'ala Igbo ọ bụrụ ya bụ isi sekpụ ntị isi sekpụ ntị bụ na onye ndị zọrụla ọchịchị adaghachi ọ bụrụ maka efi okwu abụrụ efi maka ọ bụrụ na ha na-achị achị n'obodo ọ bụrụ na ha mazivasiti ime ichi efi a ma mpụta okwu mana ọ maka na ha gba nkịtị maka na ọ maka na pandemili isi na naijiria ebe ụdị ete si gbakwazi olu n'ike na naijiria dịka obodo enwezi uru ọ baalụ ndị onye ọbụla na-abụghị ndị afụzọrụla ọchịchị ọya bụ ivenez eso na kịta bụ ọ nakwa ka gwalụ ken sara wiwa ee ụtụtụ ọma na mgbe onye ọbụla ji teta bụ ụtụtụ ya ee kama na ụla patetalụ ee nyabụ ụla nyabụ chi otego ofu ndị ọtụtụ mmadụ na Naijiria ejebegolo onwe ha maka na ọ bụrụ ozi ụdị akụkọ a ka a ga na-anụ n'oge dịka oge a ma achịla efi ma achịghị efi atụmatụ ebumnobi ndị Fulani agbagoro n'anya efi onwezi nkata ọzọ a na-akpa na-abụrọ onye na nke onye na nke ị na-ekwu onye na nke onye na nke onye na nke onye na nke ọ ndị steeti ọbụla mee ka o si dịrị ha mma kọọ onye ọbụla mee ka o si dị ha mma maka na o nwere ihe ọ na echetarụ m ị na-agụ akwụkwọ akwụkwọ akwụkwọ nsọ irute na nke Samuel e, na akwụkwọ Samuel na ngwụcha hmm. nke ndị jọji banye Samuel ọ sị na o nwere oge ahụ na enwere ndị eze na ala Izrel na onye ọbụla na-eme ka o si sọ ya onye na nke onye ọbụla mere ka o si ya maka ọ dị ka ebe ahụ ka anyị na-achọ ịfụ na Naịjirịa ka onye na nke onye ọbụla mmadụ ka ọ ga-esi dochiri weta ndị na-achị steeti ya edozi kọọ agbụrụ ọbụla nọrọ nke ndị Yoruba nọrọ onwe ha ndị Hausa nọrọ onwe ha ndị Igbo nọrọ onwe ha ndị Fulani chiri efi ya jere ebe ebe nke ha kedu onye na nke Igbo ilu ka o okwu eh, maka na atụọla ọmalụ ọmalụ eh, onye ya asụ onye mara asụ ọsụa n'odo eh, maka na okwu a etu ndị gọvanọ ndị a n'Igbo ka esie ọ dịrọ gafe ama asụ ee maka otego onye bụ okwu tọgbọkwado ndị ọbụla bụ nwa afọ uche dị n'afọ na naijiria afọ mana o tego okwu atọgbọ si amazi si malụ na kamgbe gọwanụ ji wee kpọrụ ndị otu ya na mụtara wee tinye gọọmenti nke iro nsi wee gbuo ndị igbo niile etu esigbo kamgbe afọ ka eji na-asị na ọ dị mkpa na ndị ọbụla bụ ndị so dịli n'obodo afọ a na-akpọ Naijiria na ha ga-agbakọ ọnụ ka ha kpakọọ mbọ wee mara ka ha ga-esi chịkwa onwe ha ya bụ okwu ebidorodụ mgbe Naijiria nwesịrị indipendent o bidoro 1966 o bidoro 1957 mana mgbe o bidoro na 1967 aghụghọ na iche okwu ka ndị Britain ji wee tupu a na-ekwekwa indipendensị o wee bido kụwa asịrị o ji bụrụ na ọ nwee ndị ndị ụfọdụ ka a na adị na Naijiria ndị akpọ ndị minoritis na ha fa na-atụkwa egwu na indipendensị a na indipendensị anaghị egwu na ha na-achọkwa ka ha malụ ka anya ọbụla mmadụ dokwa anya na ọ dị ka ndị ndị ndị ụfọdụ ndị mba ndị ọzọ ka ara na ọ na Naijiria ga achapụ ibe ha ọ bụrụ a na ife briten na um, atụalie bụ etu e ga-esi bụ ndị Igbo na anyị ga onye ọbụla e wee kpọpụta ha e wee nwee Wilkins e, e wee kpaa anya bụ ụba wee debe anya akwụkwọ ruo mgbe e na-eku nke Julaị 29 wee tụba alụ gowan wee sị mba na a ga-enwe Sovereign National Conference ya na Septemba 1966 seruo ebe afọ ndị ugwu tọgbọkwa akwụkwọ etufasi tọgbọ akwụkwọ fatọgbọ bụ sisi nye onye ọbụla ikike ijebela onwe ya olu oktoba echi ya tazia fanwa tụbazia asụsụ ọzọ ọgba ka ha ji wee kwa egbukwa ndị Igbo n'ugwu ee so na o sogo akpabara nkata elukwa abụrị rue na abụrụ ibe niile akpa na abụrụ ofu ibe ekwukwa si na na ana ruru anaghị agbakọkwa ndị ọzọ ka akpa ka anyị etinye chịkwa onwe anyị nya bụ ka agbalụko onye ọbụla na ibie ga-esi na-emekọ akpazi nkata afọ wee nụọ ọgụ Biafra nụsị ọgụ Biafra na Naijiria wee ruo oge nke Obasanjo Obasanjo si ka abịakwa nọọ nashọnal Conference aga ewepụta ọnụmụ ego agbalie ego gbalie ego ibe anyị ebe ahụ akọsikwa akụkọ Obasanjo ya chọrọ ọrụ nke asị n'ike nọ third ka ọ na-achọ ka kọngres ratifai zi okwu agakọ ya Jonathan wee bata Jonathan ugboro na-abụ ọgwọ ọ kpọkọrọ ibe anyị bawobo akpasịa Buhari bata were ya tinye na akọbọọdụ gbochie ee so oge nkata agago bụ oge ka onye ọbụla na-agụ ibie okwu n'ọnụ maka na ife e, ndị gọvanọ na-aba akọ na ọ dị ka ife igbo si na nọ nwunye onye nwaanyị chọrọ nwunye dị okwu n'ọnụ sia ya nne ya nyakpa igwerie mmanụ ka ya wee taa akwụ ọsụkwụ ọ bụ oyi ya ka agụba anyị okwu n'ọnụ na ụdị nafa amara ife ekwesịghị e ime oh, na-eche ka ịlụ maka ndị gọvanọ ndị si na ha awụ ndị gọvanọ ọkachasị ndị na-afụ maka ala Igbo nke a wụrụ izizi ọwụrọ mbụ ọwụrụ ikpeazụ akpara anyanwụ nkata dịka anyị si n'oge uh, gara aga na ikoro anyị ekwuola na mgbe a na-ekwu maka nke ha na-akpọ ruga gbalụ nkata akpa nkata si ka ebe a na-akpụgharị e, kedu ife gọọmenti na-etinye aka na private biznes iweta ana from nke gọọmenti nye ndị private biznes na-akwụghị ụgwọ hmm. ọ bụrụ etu ahụ ka esi wee dọnyelụ ndị ọzọ na-azụ ahịa eziokwu na na-enyelụ ndị famas aka ịchọta etu a esi wee kọdii mana etu ahụ ndị ahụ na-akpagharịkwa pianụ ụfamas echekwa inyere ha aka ha achọtala ha ala mana nke isizi na iwu na anyị abịanalụ ha ala tie ebe ha ebighị nso ka o wee dịrị mm-hmm. mma ọọ na etu aka ga-esi mee ọ bụrụ na achọrọ ime ya ọ asị onye ọbụla o metụrụ n'obi ịzụ ụdị apịa ahụ pụta ọme aplikeshọn enye ya ego e, ya nwee jirizi aka ya chọtara ma ọ gọọmenti chọtara ya ala a na-ewepụta ego amanụ nke gọọmenti na-eweta ma nke na-abanye n'ife gọọmenti na ọ bụrụzi ịbịa n'akọlụ ndị mmadụ anọ na steeti isi ndị si ebe ọzọ ha bịazie bịa bilie ebe a. ka ọ wụrụ nke ahụ ndị gọvanọ mekọ na ha nụrụ ya ndị nọ ndị nọ na-anọchite anya na seneti na House of Rep anyị amara ife ha kwuru na ife ya ekwuru emegide ife a sị na ọ bụrụ ife ekwu si na ife ekwuru anọkọta asị na-emekwa nke a na-akpọ ruga nke ahụ gaa mana kemgbe tupu oge ruga wee lukwa tata mana gị na-ekwu ọ ndị achịrị na ma gafee egwu mm-hmm. mmadụ sie anakatakwazi ya ọ dịkwazie ka ngwa agha eji achị na maka awụrọzi ịtarị a na-apị efi n'ọkwazi egbe na mgbọ mana egbe na mgba na ha were efi ka eji achụ na ndị mmadụ abata n'ugbo ogu mebisi ife ikwuo tọwọ Naijiria o nwere onye ọzọ nwere ikike igbu egbe mana ndị na-anọchite anya ndị na-afụ maka ife gbasatara iwu n'obodo ma ndị polisi ma ndị militiri jụrụ ilo n'ụzọ be anyị ụlọ dịka ha chee gbuchiri anya ife ọ mechazie mgbe ndị emere ife were iwe ọkụ si na ha ya ejekwazi ịnụ ọgụ ha nwa ala mhm. ya nọchie ha mere na ní mẹ́rin lẹ́nàdà. Unama eyi ọwọ́ ní mẹ́rin lẹ́nàdà. Nànjẹ́ nànjẹ́ nje nùnú nọ na ndị egwu emebe. Anyị echewe anyị pụwa ijele nwa n'Igbo na-egwu emebe. Achala ugo nwaanyị ngwagwa alụmegwu maka na ịgbata ọfụma mgbolu ewu. ọ bụrụ sọsọ n'ala Igbo ọ hmm. na-eme n'etiti middle belt ọ na-eme n'ugwu awụsa ụzọ dị iche iche ibe eh, na-ekwu dị ka erifie ndị Igbo a na-atụ ịkọ n'ọnụ n'okwu azụ na ndị Igbo anyị niile anyị ga-ekwu anyị kpọrọ ya 1967 kamgbe 67 afọ okwu ka dị ebe ọ dị na-achọ ka ọ bụrụ sọ anyị ka a na-ekwu maka anyị mba fes faksoro kwugo wee pụ ibe ifo maka na a sị na nwoke nwoke tosi otele ibie ịghọtago na nwoke totie otele ibie fawa e, e, e, ike na be elugo ogo bụta mmadụ wee fụkwazi ibe ifo kịtazi a na-efuzi ọfanwa ga-ebu ụzọ wee na-ekwu na ife afọ fakwudobu na ekweta n'ife ndị Igbo nọ na-ekwu 1967 na kịta anafa kwetazi ọ kaba nwa na-ezu esi na akọ nyaba akụkọ ọ bụrụ ịpụtasị o na amarịfa anyị eme n'igwe onye ọbụla si lotekwanụ na ọ nwere mgbe ọtụtụ ndị mmadụ bụ ndị Igbo na ndị agbata obi ndị nọ na saụt sat ndị Ijọ ndị Ibibio ndị Efik ndị ogoja na ndị ishikize ụfọdụ ndị ịjọ na anyị ọnụ wee sị mba ka anyị nọlụla onwe anyị na onye ajụrụ ajụ ada-ajụ onwe maka na na ife niile ife a na-emefu kịta bụ ife anyị fụta ndị Fulani ma mgbe afụfa na Hausa nọ ụfọdụ ndị ụmụnne anyị ndị nọ na Middle Belt wee gbakọ aka ka e wee gbute Igbo mmiri na ndị ụfọdụ isena mm-hmm. mana ọ bụrụ okwu dị kịta abụrụla ife ndị anyị na-akọ nọ na ndị aranyelọ ndị zọrụla ọchịchị amara ifufe na-eme maka na-eme nnukwu n'ọnụ okwuva iwere ọnụ okwuva wee na dịka onye nwaanyị na-asị akwụkwọ nsọ na ibe mmadụ ga-abụkwa na ọjọ onye na-elo n'obi na ọkwụ ya n'obi ka o si abụ okwu wee kwupụta ya ya na gbanwe ya ayọchagova nwere ife mkpụrụ adrọpa anyị na-asị mmụta cheki ihe jiri ka nnọọ ihe anyị na-akpa maka ya ma ndị na-ege anyị ntị ma ọkammụta sonyere anyị ka anyị chetakwa ndị anyị na ha na-ekwu na ihe anyị na-akpa maka ya na ndị gọvanọ si ụzọ ala Igbo na ndị otu ha ndị si ụzọ ụzọ Yoruba na ndị mba mmiri ya na Naijiria a na-akpọ ha ndị Southern Gọvanọs na ha nọchalụ nzukọ pụta gwa anyị na ofu ife bụ na na ebe niile ahụ ndị gọvanọ ahụ nọ dịka ndị ọchịchị na ihe a na-akpọ open grazing ya bụ ịchị atụrụ ichi efi ichi ewu ichi anụmanụ na-akpagharịzi ka a na-akpọ open grazing na amachiri amachi na o nwere ozi na nwere nwerezi ka ọ ga-esi gaa ebe anyị nọ na nkata bụ na anyị na-asị anyị na-asị ha ndị ọkachasị ndị isi ụzọ ala Igbo ha nnọọ ha gud morning ebe ọ bụ na ha etetana mana ife ikpeazụ maazị Odeluga na-ekwu bụ na ọ na-asị ha ndị ugwu afụ n'ife anyị fụrụ na ha aghọta na ife ndị Igbo na-ekwu gbasatawo ndị Fulani na ha nwaghị ejizi ọnụ ha na-akọ ajụjụ m wee bụrụzie ebe ọ bụ na ndị ugwu afụna anyị nwakwe na ha afụna ọ dịkwazi ka ndị gọvanọ anyị eso n'ọnụ ugwu o ji wuzie n'ọkịta ka ọ dị ka ha ma ife ndị nọ n'obodo na-eti mkpu ya kemgbe na-asị ka a ga-esi mie na-eti mkpu maka na ọ bụrụ sọsọ na ha asị na mechiri okwu ngrezi nọọ na ha asịkwazi na ha ga-echi ya ọkacha ume na-ekwuru ha ọnụ na ha ga-echi ya kwazi je jụọ ndị obodo ka ị ka a ga-esi mee nyabụ ife fịara ahụ na ndị IPOB a na ndị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ndị ya ndị na-achị achị oge izizi mekpara ha arụ na egere ha ntị na ha ga-echighazi ka ha na ha kpa nkata ka ha zikwazie ha ozi ha nweghị ejekwazi izie federal gọọmenti hmm. ife ka o si daa m na ntị ọ dịka anyị na-adaghachi anya ọha bụ ndị ndu ka anyị na-edu ha edu kedu ihe o ji wee dịkwazie ka ọ na ha mara ife ha kwesịrị ime ọ na ha ejiro

wag the wag the dog or something you know <laughs> <laughs> so ọ dị ka ndị ndị chi anyị na the tail is wagging the dog which is exactly the fact that ugbu a ka ha tetara ebe ndị ha na-edu na-edu ha ha na-eso ndị isi na-aga ha tetara ha sị ha good morning dịka esiri kwụtụ ọma ha mana ọ ga-adị mma ma ha mara na onye ndu anaghị aka servant arahat onye onye onye onye dị ile ozi even though the the situation in Nigeria was uh, an aberration You, you lead according to the interest of your people. And o wela anya that they have been going across purpose from their own people. So ha ugbu a ka ha ga-eteta n'ụra and ugbu a ka ụtụtụ maka ihe ha na-eme nwere ike mkpụrụ isi ha ma ha ha anya ha ga-eme ihe ha kwesịrị ime ndị ugbu a ka ha kwesịkwara n'iwu ndị ndu asị ha duo ibi ibe ị na-ekwu bụ na onye ezila ozi ama ada akarịa ọgịa mm. maka na asụsụ faso gosikwa na onye ndị fada na-ejela ozi na ọ bụrụ ndị Igbo maka na mgbe ndị gọvanọ ga-ejipụta wee na-asị ee mneọka ya narụkwazi aka ya a jụọ ụmụ ikolobịa ifefe chọọ ị ga na-ajụ kedu ife ọ nọzi na ọchịchị eme kamgbe afọ ọmara ife ezinụlọ ya chọọ ọmara ife ndị ụmụnna ya chọọ ọmara ife ndị obodo ya chọọ ọmara ife ndị steeti ịchọ. so ọ na-ajụzi anyị ọya ka m na-asị ụdị anyị n'oyibo oyi na nwaanyị si nwunye di enyenye ya mmanụ ka ya wee taa akwa ọsụkwụ ya ka ọ bụrụ na-arụ nwaanyị ọkụ n'ọnụ bụ ka o wee bụrụ na onye nọnda asị hmm? mm-hmm. obi ifele ka ọ bụ na mmadụ bụ onye kpọrọ onwe onye Igbo ga-anọ n'ụdị ọkwa nke afọ obodo nyelie ọkwana ya bụ ibe na-enye nsogbu maka na n'eziokwu n'eziokwu ọtụtụ n'ime ha adịghị emekwa na akpakwana agwa ka ndị ji ọfọ maka na ọ bụrụ onye ji ọfọ obodo ụmụ ife ọfọ nyelu ọmụ ife bụ ife achọ n'aka ya ya bụ na okwu ajụjụ fa na-ajụ ma ife ụfọdụ fa kwụsị ifefu na ọ dịka ọ nakwalụ Jekọb na Isak na-ajụnụ na onu a dịkwanụ ka onu maka na nyaba asụsụ ụmụ anyị so ọ dịkwa ka olu Buhari ka anyị na-anụ maka na ọ nwere ka ntinye ọnụ na nke umeahị ihe o ji ewute mbụ na umeahị wụ deputy gọvanọ Ebonyi steeti for eight nwụcha mm-hmm. wụcha gọvanọ wee rigota ọ bụrụ sekọnd tam ya ka ọ nọ so ka a gụzie nnọọ na ọ nọọ naanị ife gbasatalụ ịchị nyawa obodo arị iri na ọ wee na-asị na ndị nọbu n'ọchịchị tupu ya nyanwe abata egero ndị nọ n'obodo ntị ya e ga-ejezi ige ha ntị kịta gịnị ka ọ na-eme arị ịnọ gara aga ọgwụ gọvanọ ma ọ bụ mgbe ọ bụ deputi ka e were ya na onye nna ya tupu ya ma anọrọ ya egero ntị ka ọ bụ deputi ka ọ na-akwado ịzọ gọvanọ ọha si ka ya bidogodo mgbe ya bụ deputi wee gere ha ntị maka na administreshọn ahụ na tupu yanwa nọdụ kwụ nke yanwa so ọ na-ama onwe ya ikpe isi na na-egero ha ntị mbụ ndị nọ n'ọchịchị wee ruo oke nwanne m achere m na ihe ewela anya na ndị a bụ efulefu nke a bụ efule efe anyị na ha na-eme ihe kemgbe afọ afọ ole na-aga oge ugbu a ọ ma ga-echetara na ka osite a adị mma ọkwa ahụ ọma ha ga-eme ihe a na-eme mara na chefuola chefuola ahụ ha na emetela nwa agụ n'ụra ọla ha dị ọ ga-eburu ha this wind ga-eburu ha ma ha kpachara anya ọ for their own good mm-hmm. ha ga-eteta n'ụra ma ihe ha kwesịrị ime mana ọ dịrọ nkaba na isi ife maka na mgbe anyị ji ekpa nkata ọ dị ka ife ezifa bụ ngwa jeenu gwasa nke a ka a mara ife anyị maka na ọ bụrụ na gọvanọ pụta sị na nkata niile a na-akpa na ya agwagofa na efe ndị Igbo chọrọ ofu mbọ ịtọ ịnọ ise na ọ nwezikwa onye ọzọ nwere ala ọbụla ife ọzọ a ga-eti n'elu ya si biko ka agụ ya kabati ha ga-ajọ n'enyi nne ya bara ibe onwe onye na-erepresentị ndị Igbo n'ofe ka ọ gwa ha ya ga-eme ebe ha amaghị ihe ha ga-eme ka amalite ụmụ ikolobịa chọrọ ka ezi ihe ya na ndị federal gọọmenti na-akpa kemgbe kedu nkata ha na federal gọọmenti ka ọ dị oh. wee jụzie anyị ka ezizie ha kịta so ozi anyị ziri ha kemgbe ọ na olubeghị nwa amadi ha na ya nọ ebe ahụ na-ezukọ a na-akpọ enyi nne ya ga-agwa ha ihe ndị Igbo chọrọ nke ọrụ ya bụ onye anyị ma mara na na-arịọ ụmụnne ya anyị apanye ihe mana anyị gbakọrọpụta nwa na ihe mmenwu mmemme mbombo

خلي في تلبدانو ميما انا بحبم هكم تبعت اللي في لامونجو See, ịma ife o ji wee bụ ike na etu afọ o si wee debe olu wee sụọ asụsụ gosi na ọ kwesịrọ ịbụ onye ga eje ozi ya so kedu ebe a na-ekwusi ghọtago? ee e, maka na o gosiri na ike na ọnyanwa amarọ ọtọrọ ntị na ana anya bịara anya eluru ya ee mm-hmm. ike na nyanwa kowere anya n'elu ee ọ bụrụ na o kowere anya n'elu mana ọ bụ onye kwesịrị bụ ọnụ na-ekwuru ọra mm-hmm. dịka onye na-achị achị dịka gọvanọ ọ bụrụ na ịmara ife na-ese ọ bụrụ na ịmara ife Igbo chọrọ de na ịsọrụ ka na usoro ọrụ nwa nche hmm? ịpụta n'ụzọ si na ọ kpọrọzi ume si na ife dịka nke a na ọma ma mbụ ife dị na ya unu achọpụta ndị ga-ejenu ịghọtago ehe maka na ife Igbo kwesịrị ime bụ ekwe ịfụ ndị gọvanọ niile a ọ ịchụva ncha okwu ịchụọ ha ebe ka ị ga-esi weta onye mee ha ndị obodo ọzọ mee ọchịchụ a na-ekwu mee ha ndị obodo ọzọ abụrọkwana ike isi ya nwoke maka na ọfa tiri onwe ha hmm. maka onwerọfụ onye n'ime ị ga-asị agụba vootu ọ bụrụ n'anya atụrụ obodo ga-akwụla ọtọ wee sịa nwoke n'ụlọ ahịa emegide, n'ụlọ ahịa anọchidozi anya anyị na anyị ga-ejere onwe anyị ije si sọrụka gbanwee ike jide ọchịchị mana oge ha agago ihe amamife na-ekwu ife na na ọ bụrụ na asị ha sọrụka ebee ka e anyị ga-esi wepụta ndị ga-anọchi anya ife ji ajụ ajụjụ ahụ onye ka ebe ya pịrị aka pịta mmadụ maka na ị na anya n'ala Igbo ka mụnwa si ene ọ na-abụ nne anya sị ka m gwere Anambra steeti na-achọ ime elekshọn nne anya sị nekwa ndị na-apụta ime elekshọn ine ha anya isi ka inenegodu malụ e-, ebe omejiesi wee puo wee ghọọ duku ji ine anya isi oo oh, oh, ma ji lelule ka amịna ọsọ ndị a ka e nwelụ ndị ọbụla na-apụta ine ha anya ịfụ ine anya ebe ha si ị na-asị onwere onye ọzọ ọ dịka mgbe Samuel jelube jesi ichi mmadụ eze mm. akpọpụtakwa onye nke a sị na ọ ya akpọpụta onye onye nke ise na ọgwụ ya ọ bụ na-etu ahụ ka anyị si debe ndị mmadụ maọbụ na-etu ahụ ọ pụtanụ na afụrụzi ka e mere ka afụrụ ka a na-eme maka na o onye afụrụ e, mba oke echere m ma ụfọdụ ụmụ Anambra nwere agba ndị si na mba ofe na na-etinye aka maka ọdịmma steeti ahụ ọ ileru anya anụ ha ka Anambra nwere mmadụ Anambra enwe mmadụ n'Igbo enweghị mmadụ Igbo na na ha nwere mmadụ mana ife eji ekwuwu na mgbe mgbe oge ngige pụtara asị na ojere ofesi mhm. ọkwa ngige aga na ndị niile chere Anambra steeti okwere onye Pita nakwere ebe ahụ Pita jere ofesi mana ndị Anambra ekwere na Pita ma ife obere akwa <laughs> m nwee ndị si na ọ bụ ife obere mana ndị Anambra ekwero ewepụgodo e Pita Eh, onye nke si ya n'azụ ọkwa onye nke ahụ ọ lụrụ ezigbo ọrụ mechakwa pụtawa ofesi ọkwa ya na-eme ka ya ife m na-ekwu na ọ bụrụ sọsọ na Anambra mana n'ala Igbo niile maka na nwa na-ekwu okwu ebido nke a Igbo Anambra nke ala Igbo nke ahụ na-ọnụ ebe Imo nke ahụ na-eme akwanya mmiri <laughs> ka ahụ battle ground Igbo marginalization ihe ndị Igbo ihe Fulani na ndị otu ha mere anyị bụ ihe dị ọha nọ ka ha ọ mọta sin <laughs> ife njekwu bụ na ndị Igbo bụ ndị na-achị steeti ahụ ndị Igbo bụ ndị a na-achị na steeti ahụ bụ ndị nọ na steeti ahụ ife na-emebi nwere onye na-emeghe ọrụ ya 5 miliọn nwụrụ n'oge ọgụ maka aka ndị sabotu asopịa mm-hmm. sabotu owuhe nyefe n'abalị no ọ bụrụ isi ibe mmụọ na-achọ ka Igbo ghọta bụ na agha ibe na-esogbu anyị dị n'ụlọ uh-huh. ọchịchị ndị anyị rọpụtara ịhazi obodo ọba bụ nsogbu maka mụ onwe m mụ onwe m na ndị ndị enyi m na ndị ikwu na ibe m anyị gbakọrọ ọnụ na Jenụwarị 2020 hmm. eh, kpọọ nwa amadi akpọ ihe dị ọha anyị na-abụ izu anyị sị na ihe niile Rochas mere na o juru anya kwa n'anya achọ ọkwa ihe gbasara Rochas na ihe gbasara ya ibu na anya amadi mụrụ nwetara ego na-enweta from gọọmenti na anyị dị redio ụmụ imo ndị nọ na diaspora ịkwado gọọmenti gị n'inwetara ego na gọọmenti jiri nweta gị ka ịchie ọchịchị ka onye nke anyị mana ndị ndị nyere anyị isi okpokoro aga kpọtuo ya na anyị ga-eme gịnị mhm. mana nchelu ka tụzilie Igbo Igbo megịnị mm-hmm. ịmazikwa ife ị na-ekwu ọ ya bụ ibe gbara ya anya mmiri maka na mbọsị mgbe a sị na Rochas dara elekshọn Igbo niile na-akpọgharaghara onye ọbụla na-agba egwu na-aṅụrị ewee e si na ọya ga abụ nri sinetọ onwee ndị na-eje ekene ya ekene na-ezigara ozi ekene ịgwụ ya na nava kpuru ụkwụ ya n'azụ hmm? gawụ gawụ gawụ okonukọ ewee chụpụ ihe dị ọha wee welụ hopu ụzọ dị mma gị ụfọdụ kwa ji ebe a ike kene hopu ụzọ dị mma na ndị nọ na House of Assembly chenji pati banye nke nyewa? <laughs> na nsogbu ọkwa na efulefu ahụ ọkwa na anyị ka esi weta ya ụmụ onye na-asị na ọ bụrụ na agba mbụ tụọ n'ogwe agba igbo atụọ n'ogwe ọgbọ bụ ọ na be anyị ka esi ewepụta ndị a na-anọchite anya asụsabụyo ma ndị na-abụ gọvanọ mana ha ncha niile si na ha ekwere na ọ bụrụ onye a ọ lụzie ka suprim kọt si n'ọnya ma ha ncha sokwazie si na ha na onye nke ọzọ wee furu efu n'ọnya ma ife sọsịa bụ a na-eme maazị onye ewekwu n'ọgụ mmadụ na mmadụ asaa ka eji adụnyere nderi mmadụ ise nọ na Imo o nwere otu onye n'ime ha pasentaji ife o nwere otu onye n'ime ha si mba ihe ọbụla dị uche ogbuagụ uche agụ mechiri ha oh. ya ka m na-ekwu na nsogbu bụ n'ibe anyị ka ọ dị <laughs> gọvanọ wụkwọ na anyị maka ọ na-ereprezent o nwere onye sịrị mgbe mgbe n'obodo ebe anyị bi na United States mgbe anyị rọpụtara nwa amadi ya nọchara onye ọfụ wee bịa a na-ekwu ofe onye ahụ si anyị mba onye na-asị na ọ wụrụ ọnya na esoro me na esoro kwu ya na anya na miro na ọnya hmm. ọgụgọdụ na ịtụrụ ya nwa amadi ya n'iso n'ife butere o ji nọdị etu a ka m si ekwu n'ala Igbo kịta ihe na-eme hmm. n'ala Igbo awụrụ sọ ndị gọvanọ awụrụ ndị na-anọchite anya ndị mmadụ na na mana na House ebe ọbụla ha anọ ma loko gọọmenti mm-hmm. n'ime anyị na ụmụnna mmadụ ka onye ahụ nwanne mmadụ ọ bụ na ịda afụ nwanne gị na ọ na-agba ejọ egwu a nwanne nke gị mm-hmm. na na ihe na ibe izizi igbo ga-akpọ ife bụ ịpị aka rọpụta mmadụ ekwenyere m ife ọkammụta Chieke na-ekwu igbo nwere mmadụ kama na ọ bụrụ na ị na-anya etu esi eme ọjụọ gbasara ọchịchị bụ politikal patis o ndị igbo iwepụta ndị ezigbo mmadụ onye ọbụla pati weta ewelụ ibe nkwụ gbata sịnwụla kedu ka ọ ga-esi pụta n'obodo ọtụtụ n'ime ndị be anyị abụrụ ndị pati mana ibe ọbụla pati wepụta asị mba unu welụ na ọ dị mma elue na pati afọ, ịzụ ọchịchị emegha nwugha nwu mee m mm, isorit na ịma mmadụ apịa aka bụrụ ofu akarị ogo wepụtala unu hmm, apụtazi asị eme na atụgharịa vootu so n'ebe azụ ka nsogbu dị na ibe a na-ekwu bụ igbo nwelụ ka anyị si eme ife ana oge elugo ka anyị ga-eme ka igbo gọvanọ si gọvanọ elu gọvanọ ofu onye a na-akarị ọra nke nyere nsogbu ofu onye ọ na-akarị ọra nke hụrụ anụ ọngọnmen abịakwa na-eme nke a na-eme ọgọọmentị eme nke ọ na-emekwa nke ọ na-eme ha wee ndị Igbo ka ha bụ ndị ọba ọzọ ebee ka ha si kedu na enwee vigilante n'ụzọ dị iche iche nwee nke a na-akpọ ebube agụ akụ na ọbụ na nwee nke a na-akpọ ESN ka ka e esi nwee ndị a niile ka ka e esi nwee polisi anyị ketara mmadụ ka nwechaa ya sị na Ongondomen na-akpagharị na-egbu ndị mmadụ kidnappers na-akpagharị na-egbu ndị mmadụ ndị Fulani na-akpagharị na-egbu ndị mmadụ a ka ezi nke anọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ọ bụụ na anyị si na anyị ma ka esi eme ife a anyị chọrọ iji aka anyị mee ya kedu ife melụ na o bụrụ ka anyị si wee ọ ụbọchị anyị na-akpa nkata ka um, ọnọrịa kịta bụ maazị ọbasi na-asị na ọ bụrụ na oge anọrọ m ka anọ n'agha oge a na anụ agha na ndị agha Biafra na mgbe a na-asị na ndị Hausa na-eje izucha n'ọfịa n'olu eje kombi mhm. kedu ihe kpata na a na eje kombi ka ihe kpata na ọfịa ụnọ na na-eti mkpu na mmadụ ama eje ọgwụ n'ubi maọbụ n'ịkpa maka na ọngọndụ hmm. men maọbụ hedsmen hmm. maọbụ ndị ntọ nọ ya kedu ihe ụmụ okorobịa na-ebugharị egbe n'ime obodo si na ha na-alụ ọrụ nche na-eme gaanụ kombin ekwesịrọ ka ụdị ife a na-eme ekwesịrọ ka anọlụ mmadụ mmadụ a na-esi mmụọ achala nwanyị nwaanyị ngwagwalumegwu maka na ịgbata ọfụma mkpụrụ ewu mberede nkeji amadike ihe paskọrọ na-enwe bureki na agba asọ. ọsọ ejewe Anya ejewe ebe pụtara mere ebe pụtara na-enye gị ịmazigbo na ihe mbụ ọ dị kịrịrịmbụ anyị atanye ihe mana anyị kwakọrọpụta nwa na ife mmenwe mmemme mbụ mbụ mbụ anyị atanye ihe mana anyị kwakọrọpụta nwa na ihe mmenwe mmemme abeg give me chance one piece a goat one the normal is a cow abeg give me chance imetụ m aka ewere mmehie eweghị isi ịbụ nwanyị ihe mere ịma na m ka ebe ahụ n'aka izuụka gara aga ihe m hụrụ ebe ahụ onye m fụrụ nyekwara m ntakịrị obi ụtọ ọnwe na ọ bụrụ ibu ọdụ ntakịrị obi ụtọ ihe mma nwere ike iwe ezigbo ihe nwere ike ime ma emezie ya ma ihe m fụrụ na nke a ndị ndị ovu egbe a na-ama onwe onye m ndị ha na-agagharị na ike mekwara ihe ọma mere n'ala Igbo n'ala Igbo maka esiri m n'ọma ụzọ ganụ si n'Owere gaa ebe niile m gara onwe ebe ndị uwe ojii kwụsịrị m si m nye ha ego na onwe ebe nche nọ n'ụzọ mana ihe ọjọọ amụbahụkwa amụba dịkọkwa na ụka mbụ kara mgbe ndị ya nọchiri ụzọ na ọla ego niile ha so ndị ma na-agakwa na-aga na-eme ihe ya dịbịa ahụ na ndị uwe ojii na ndị awụ ahụ awawiri nsogbu ndị Igbo nwere mm-hmm. so ilezie ga-ama na anyị gaghachi n'ọnọdụ anyị anyị nwere ike iji aka anyị hazie ihe anyị ma gọọmenti na niile arịwo ọgbachi anyị n'anya ihe akọwa bụ na ndị uwe ojii anọrọ n'ụzọ emerụ ka ihe dị mma karịa o mekwara ka ihe dị njọ karịa igosi na o nwere ihe ha na-awụ ịnọzọ bụrụ ị na-ana ego maazị Odelu bụ ife mechiri ikwu okwu gị maazị na dịka isi wee kwu na ọchịchị enwebe anyị abụrụ ọchịchị na-agbachi ụzọ ọchịchị nchigbu ya maka na agwọ ife agwọ mụrụ aghị ito ogologo mm-hmm. Mm-hmm. maka na ọchịchị dịka esi hazie na Naịjirịa bụ ọchịchị ndị Briten weta bụ ọchịchị nchigbu ya ọchịchị eji anọbido mmadụ hmm. maka ife ịgafe afọ ịma na ka Igbo si na onye ji mmadụ naanị ji onwe ya hmm. kamgbe ndị Briten pụ ofu aka afụkwa hmm. ka ndị Fulani farapụ ji wee sorokwa ya bụ ihe gbasara ọchịchị <laughs> ya bụ na ite Igbo ga-eme ibido tụgharịba uche na-asị kedu ife anyị chọrọ n'ala Igbo kedu ụdị ya n'Igbo anyị chọrọ wee ghazie ya chọọ ọkpụkpụ mmadụ ọ bụrụ nke politikal pati wepụta mmadụ n'asị asị ewepụta onye ọzọ na onye ewepụta bụ onye ori na-amụ ya ama adịbịa bekee ka m jụọ gị hmm. ihe na-eme ihe na-eme ebe ahụ karịka o nweghị ihe m chere na anyị ga-emewe ịjụ onwe anyị leta anyị ga-esi chekwaba onwe anyị leta anyị ga-esi chekwaba onwe anyị maka onye ndị nọ gbara gburugburu na-eche ndị a chekwagide ihe adị ọwụkwara na anyị nọ na mbara ịkpa enweghị nsogbu dị na ya anyị dịka ndị agbara gburugburu anyị ka ndị agbara gburugburu n'ụzọ dị iche iche ọ ga ịdị na-agba e, ekeresimesi ma ọ bụ ịdị na-eme ọmụgwọ omena ọ dịka iberibe ihe m chere na ọ ga-akacha anyị mkpa na ahụ ime wee jụọ onwe anyị olee etu anyị ga-esi zọpụta onwe anyị maka ha ọkwụkwọ ọnụ ọ baara na igburu mmadụ ọ na ngwa ọgụ ọbara anụ ka ọ bara na ihe niile gịnị na-ekwu ka anyị nwere nke a dịka gị ji mma elekshọn gị amị nọ n'ụzọ ndị mgburisi nọ n'ụzọ gị na-aga mhm. wedin olee ha anyị ga-eme ebe nkacha achọ ka anyị tinye ọnụ mara ma ụzọ anyị ga-eji hazie jụọ ụmụnne anyị kpọkọta ha jụọ ha olee ka anyị ga-eji igbe nwee ihe niile anyị nwere mhm. akụ niile n'otu n'otu ụba niile n'otu n'otu mhm. onweghị ka nke anyị nwere ike idowe eji echekwa zọpụta ala anyị ihe anyị na-eme ahụhụ maka ịga adụnye aka maka onwe dị ndị chọrọ ịdụnye aka ha chọrọ idunye ọnwụ anyị n'ikpeazụ anyị gbalụ anyị ghọtara m ihe anyị na-ekwu na ya bụ nkata dị mkpa ọ ya ka anyị na-eme n'ikoro ya bụ ibido ya bụ nkata n'ime onwe anyị na-echekwana ndị na-ege anyị ntị ga na-akpa nkata n'ime mhm. ụlọ ha mana mbara ezi ha mana ụmụnna ha mana obodo ha mana steeti niile mhm. mana ọ na-agba ịkpachakwa ihe anyị nnukwu ụbọchị ọzọ dịkwa ka okwu ọwụsara n'ala na o nwere onye ji eme ihe enweghị ọtụtụ nkata akpara dịka ndị bi n'obodo Naijiria mm-hmm. mana ọ na-afịa m arụ ịfụ ebe a sị na na-akpa nkata dịka ndị bụ ndị Igbo mm-hmm. nke werezie obere obodo n'ime Igbo mgbe m na-eto ama m mgbe ọ na-aba anọkọta ekwe akụọ agbakọ n'etiti afịa a sị na-ekwu ihe na-eme n'obodo nekwe ife ndị ndị ndị okenye kpara nekwe etu a ga-esi wee mee ya onwego ndị nọ n'izuzu onwego ndị bụ ndị ndu na ndị a na-elebara anya ndị na-atụkwasị obi kpaa ya bụ nkata kwuo ka a ga-esi mee ndị nọ n'izu ahụ na ụmụnna kwa etu a ka ọ na-adịkwa nwere ike ihe ga-esi dị n'ụmụnna. ụmụnna akpụọ mmadụ ole na ole nchekwa izu agbachi izu abịasị ndị ụmụnna nekwa ka esi bee nya bụ ihe na ịka a ga-esi gaa n'iru ka ezi ihe wetaụ ọ dịka ya bụ ihe a na-emegbu bụ ọdịnala bụ omenala Igbo bụkwazi na ihe furu efu o nwebeghị ebe a sị ma ugbu a na arọ one na one ihe ruo na ọgụ arọ nekwa ebe ndị Igbo gbara izu nekwa ihe ndị Igbo na-achọ nekwa ihe ndị Igbo si ma ọ bụ nekwa ebe ndị obodo kpara nkata ha ụmụnna aka nọ na ụmụnna ụmụnna anyị na-akpa nkata amarụ na nwere izu ofu ha gbalụ na nkata niile a na-akpa na ụmụnna ihe a na-akpa abụ ego a ga-eji zụ afịa etu a ga-esi tụ ụtụ ego a ga-ejikwa ozu etu a ga-esi wee kupụta nwa o nwere ihe nwere isi n'ihe na-emetụta ihe etu ndị mmadụ si ebi ndụ ha na-akpa ya bụ ihe bụ ihe mgbanwegharị na ihe na-ewute ya ewutela gị maka anyị si na ofu nzọụkwụ bidoro ije nzọụkwụ bidoro ije ọ naghị aka m chere na ikoro a ga-ebido na a sị na a na-ekwu ekwu a na-eme eme anyị ekwuola na-akọkwa dịka anyị hụrụ ụzọ na ụwa anyị mere ọ dịka anyị hụrụ ụzọ kwa anyị hụtụrụ ụzọ karatụ ndị ọzọ makwanụ nwee ohere ikwupụta akara ndị ọzọ a na-adị m ka nwere ha anyị kwesịrị ime anyị emebe mana anyị kwesịrị ime anyị ga-emefu ya ya hụ itinye uchu na dee ma anyị ga-eme anyị ekwutela ihe gbasara maka ịkpọ ọgbakọ mm-hmm. dị gara aga ọkwa n'ezi mm. nte anyị ga-ejisi ike na ihe gbasara ọgbakọ ahụ oghọrọzie ndị mmadụ ahụ ọ na-abụrụ na abụrụ igogoro agbaa nkata nke ime ime obi ahụ nwere ike ime ka e, ahụta ndị ga-agbasa ozi na ala Igbo niile iji ma na ihe a bịakwutere anyị dịka Mosai na Okere nwụrụ oge na-adịghị anya mm-hmm. na ọwụ mgbụrụ mmadụ ọhịa bịatara ndị Igbo mgbụrụ mm-hmm. mmadụ bịatara ndị Igbo ndị e, onye cherela go ruru gị ehe anyị nọ na-aga ihe dị anyị mkpa n'ụwa ndị Igbo ndụ na ọganihu anyị anaghị mana ndị anyị na ha na-emekọ ihe dị ha gbawa ọnwụ na ngwụrụ maka ụdịrị ọnọdụ abụọ ahụ anaghị anọkọ mm-hmm. ha anọkọ kwanụ nke ga-ewute ahụ ndụ maka ọnwụ anwụgo na anwụ ndụ ihe chọrọ ịdị ndụ mm-hmm. onye chọrọ ịnwụ anwụ na onye chọrọ ịdị ndụ ha anaghị egwu egwu mm, oh. oletum onye dị ndụ chọrọ ịnwụ anwụ so ihe onye wu na-ewute m maka anyị omenala anyị wu mmadụ mma ndụ ihe dị anyị mkpa ịdị ndụ na ọganihu n'ime ihe a dị mma iwulite obodo imezi obodo ime ka ihe gaa n'ihu mm-hmm. ọwa ọnọdụ anyị onye ejiri mara anyị na-ahụkwara na ndị anyị na ha mekọrọ ịkwanụ ndị mbibi na nkwatu na ngwụmadụ na mmefu ọbara olee ihe ga-eme anyị ga-eji anya na-amụta ihe anyị chọziri ịnwe anwụ oge ya bụ ee o jibo na eji wee na-asị na a ga-agbakwa m hmm? obodo onu a ga-apụ hmm. onu ka o wee nwee ike Um, wee dịghakwue mm-hmm. ka o wee dịgha nwere ofu ife dị mkpa bụ eziokwu dịka isi kwu um, ndị Igbo vevacha bụ inwere onwefa na ndụ ka ndụ dịfa mm-hmm. um, ọtụtụ ndị ọzọ sokwu na-achị n'ala Igbo kwesịrị ịma nke asụ n'ofe dị ndụ n'ofe dị anyị mkpa ebe gbasara ndụ ya na dịka isi kwu ọtụtụ n'ime ife na-emekwu bụ na ndị be anyị adịghị ege ntị uche uchebe adịrọ na ya ife gbasalụ ife na-emefa mana etu a ga-esi wee ụkọfa mm. ya bụ na ọ dị mkpa ya bụ ofufe ife eh, anyị na-ekwu n'ikora ọchịchị Igbo niile bidoro n'ezinụlọ ezinụlọ afọ bụ ike ịbụ ụmụnna mm-hmm. anyị bido onye ọbụla bido n'ụmụnna ya wee na-asị na onye anyị ga-arọpụta ga-anọ n'isi ụmụnna anyị ga-abụ onye anyị ma n'agụ eji eje mba mm-hmm. onye maala ife onye nwere akọ na uche onye kwụwara aka ya ọtọ onye ama na ọ bụ ọgaranya na ọ jọs na ọ dị na o nwere ego ndị maọbụ ego South Africa kama na n'onye amabụ ọgaranya ya bụ na ọ nwere ajọ agwa ọ nwere ezigbo agwa ọ bụ onye obodo ji anya isi mhm. ya bụrụ onye na-eme ọnwa afọ ọnwa afọ mhm. hmm. maka ebe a ka a ga-ebido ọ bụrụ ife na-eme anyị kịta rapụsịkwa anyị na ndị Fulani na bụ egwu wee na-abịa mana ọ bụrụ na anyị nwere ụdị ndị isi ndị ndu anyị kwesịrị inwe fagasị chekwa nwoke nzori ịghọtago ọ bụrụ nke a ga-agba na-ekwu a na-atụ okwu eze na ka agbalụ na na na-ekwu ụkwọ nke ga-emeju onye a ma onye ee maọbụ ndị gọvanọ a na-ekwu ụdị nke ka EFCC e ghara ịtakpụba maka na ife niile ebe ndị gọvanọ ejiri ekwu okwu e bụ maka ihe onye nyụọ arụ izu na ya Ayaya, oh, ho. Ayaya, oh, ho. Baby, can you Igbo nwere men nọ gana Ghana eh. men nọ na disi ya baba eh. pretty girls ka na bana eh. abadovado changabana ogene ebili abacha na keji n'otipiri ijele ekwechiri ụtabadị be mibi kechiri ebele jili nye motele na yele nọfụlụ fino n'ijele Igbo nwere wele na Igbo adịrọ bele na adụghị n'ochukwu n'owele nọdịrọ fele na bụ n'ikwere n'ikwowe n'ishikungwere emekwa n'ifele butukwu ka fele leta wekitolu n'owere omenana omena n'ikpeashi omena na idikigo olu dị na klipa mgbọnanị mgbọnanị boys na hamarin kasino pani na tinka nwa nnụnụ nọ na ngige ugwu mere anyị echewe anyị apụwa ijele nwa n'igbo na-egwu emere achala ugo nwaanyị ngwagwa alụmegwu maka na ịgbata ọfụma mkpụrụ yes ekwere m ma tupu anyị emesịa achọrọ m ka anyị anyị nwee ike kpebie usoro anyị nwere ike iji mee ka ihe a gawakwuo ihe ntakịrị mhm. aghọtara m ife ị na-ekwu maka na onwezie dịka oke nsikwa onwezie ebe Igbo na-agba izu ọ bụ ebe Igbo na-atụgharị uche hmm. isi mgbe Igbo na-eke ike ọkwanụ ndị ụmụ Igbo bụ ndị ụfọdụ n'ime bụ ọkacha mmalụ fada afụ na ife na-afụ n'ọchịchị hmm. ndị anya saa, ndị salụ anya mmiri hmm. ịghọtago nwale ife nwa akọ nwee uche ọ atụ elu ọ nwefu ọlụ n'aka mgbe a na-ekwu ife gbasalụ Biafra 1969 ọ gafe eme June 1 mm-hmm. ọmarọ iri ise na abụọ Ojukwu gụpụtalụ mm-hmm. n'ahịa deklarashọn wee na-asị e, lee ụdị obodo anyị ga anyị chọrọ n'ọya ka anyị na-anụrụ ọgụ wee bịa desi na nke a bụ principles of the revolution ya bụ ọkọlọtọ omenani ife nwee ike iji wee jide obodo afọ ga bụ Republic of Biafra maka na ile anya na Naijiria kịta onwere ife ọbụla bụ ife oyibo ga-akpọ governing principle o nwere ofe ife ị ga-atụ aka na-asị na ebe ndị Naijiria na ofe a na onye kpe ya aka nọ obodo onye ọbụla mba Amerịka eje elu ji ala onye ọbụla ga-ajụ nwoke ife ime ife anyị kwuru mgbe anyị si na anyị na-arapụ Britain ka anyị fọọmụ nke anyị na ife mgbe anyị na-afọọmụ nke anyị bụ na ọ <clears throat> mee are created equal na o nwere ihe emegbu nwanne na ndị ọbụla nwelụ na ndụ ndụka na onye ọbụla na o nwere onye eme ife ọbụla wee mebie ndụ mmadụ ma ọ bụ onye ọ bụ iso wee nwee aṅụrị n'obodo mana kịta enwerọ so n'ụdị ife azụ ka anyị nweghị ndị ọkachamalụ na ikorokwu anyị ga-eso ka ebido wee hazibe ka ndị Igbo ka anyị wee ghọtakwa ife ọ bụ eji bụ na aba akpọ anyị ndị Igbo ndị gboo na mụ ife ị mara ikwutara na ya e ya mere mgbe ị na-ekwu na mba na-enwe ihe ha na-asọ ihe na-anaghị eme eme n'obodo onweghị ihe na-anaghị eme eme n'obodo nke anyị na n'ime agbanaisiri hmm. onweghị ihe na-anaghị eme eme hmm. mgbe mụ na gị dị ndụ ụmụ ihu ndị ka anyị chere na anyị na ebite ma anyị na-eto eto si na ụdịrị nke a ga-eme na Naịjirịa ha mechala mefere mm-hmm. na-achọkwa ịrụ nkike nke anyị na-arọba ahụ ya a na ụmụ anyị na-eto asị na nwere sisa abụọ ma na be Middle East bụ ihe nke enwe ike eme n'obodo anyị. Mm-hmm. mgbe na anyị wushi ụbọ mara onweghị ha nye emebi. ka anyị ka na-eme iji ọganihu na-abịa ịbịa lekwa ga jụrụ onwe gị ee a maara ndị Igbo anyị eme na ahụra ihe ọjọọ dị iche iche ruruekwa ha mana ihe na-anaghị eme eme n'ala Igbo mmadụ iji ndụ mmadụ ibe ya gbuo ya gbuo ya mpọmpọmpọmpọ gbubie ya isi chabie ya na chabie ya obidogburu chabie isi ka ka anụmanụ ihe nwa ịkacha ndị Igbo mkpawo ndụ onwezikwa ihe jiri ya bụrụ na-agba ihe mm-hmm. a gwara gị kwesịrị ịwụrali nkọ ihe niile ga-emecha igbo gaa were ga-anabata ihe rịbata ihe nabata ugboro mmadụ na iwu mmadụ ihe a mm. ihe ga-ahụ the sacredness of our people our nation nationhood have been anchored on that yes and the principle of ofonogu yes mana anyị nọ n'ọchịchị ọchịchị mba ọzọ mokwere anyị ma okweghị anyị anyị na ọchịchị mba mba ọzọ anyị bekee achịchala anyị fulya na-achịba anyị mm-hmm. ga-esi na nwe anyị anyị ga-ewezuga onwe anyị n'ihe a yes na anụ anụ ụbọchị oge na-asị anyị kwapụ kwarapụ kwarapụ ka gbochikwazikwuru mana ikpeazụ anyị kpawe nkata ọ dịka na-alụtakwa aka n'ife ịtọ maazị ọbasi kwuru echetara m nke ịbụọ nke ọfụma mana nke mbụ o kwuru bụ na oge eruo na anyị ga-agwa onwe anyị eziokwu ah. oge ruo na anyị ga-ebido gụba ife dị n'ụkpọ ọnụ dịka ndị Igbo kacha igwe onwe anyị eziokwu banyere ọnọdụ anyị n'obodo ha mm-hmm. na-akpọ Naijiria nke mbụ bụ ikwe enwerezi ebe aka lụrụ anyị na aka ịlụrụ anyị n'ife na ọnọdụ anyị bụ ọnọdụ ọjọọ maka na ma ndị na-azọ gọvanọ ma ndị nọ na gọvanọ na-eche na ha ya azọ seneti ma ndị nọ na-eche na na Igbo prezidensi bụ next time na ọ na-abịakwute ya oge ruo na ọ ga-edo onye ọbụla anyị were ile gụọ eze gị ọnụ chọpụta na ebe ị nọ dị njọ na nke na-esi ya gba ọkụ dịka uh, uh, uh, Ugodi adịgwala anyị na ezi Igbo na yawa obodo a na-akpọ Naijiria mana ụzọ adịghị ya ezi dị aka m ụkwụ agharịa nke Igbo abụrụ na anyị ga-amara onwe anyị ya n'igwe onwe anyị eziokwu anyị ga-asị na anyị bụ ndị Igbo na onwekwa nka isi eme ihe ụfọdụ ihe ndị ụlọ kpọrọ aha igbusi ọbara alụ anaghị na-alụ ọ na-agba mee eje kpee ana ndị mm. Chukwu mee ife dị na ya chụọ àjà ka e wee nwee mgbagharụ igbu ọchụ awụrụ ife Igbo na-egbe mm. onye gburu ọchụ ọ bụrụ na egburu e ya ma ọ lepụ ya achụpụ ya mm-hmm. achụpụ mana ya bụ ihe na-emezi n'ala Igbo omenala anyị adaarapụghị aha iwusi ọbara ndụ mmadụ ndụ kakụ mm-hmm. nke tọgburu anyị nwabụ ndị a nọrọ n'ala Igbo ma bụrụ ndị Igbo maka na oge ụfọdụ a na-ekwu ọ dịka anyị nwa awụzi ndị mmụọ ozi ndị nke ọzọ awụrụ mmụọ ọjọọ mana nsogbu anyị nwa nọ anọrọ n'ala Igbo na a sị na onye onye njenje ka onye isi awọ mma mana ọdịkwazie hmm. ka anyị nwa a na-akwado ife ọjọọ maka ụfọdụ n'ime anyị nọ n'ala bekee ndị a niile na-eme mpụ n'ala Igbo mgbe ọbụla ha chiri isi gafeta ebe a ma ha bịara ezumike o ma ha bịara ịchọ ndị ga-etu ha mkpa ịfụkwazi efebe ha efe ma ọ gwa asị gị nwoke gị gbadata na ịgbadata Naijiria na onye gị kọntraktị nke onye gị na ya so jee nta asị gị na ụkwụ ga-edozi maka ụkwụ anụ oge elugo anyị ga-ebido igosi ụdị mmadụ anyị bụ na ụdị ihe anyị mụtara n'ebe anyị jere ọ hmm. ga-abụ anyị malụ na ọrụ dịla anyị na mba Naijiria abụrụ ijezọ gọvanọ ma ije nwe kọntraktị nọọ iwelụ itinye uchu ibulite ya obodo nke pụtara na ọ ga-eri gị ego maka onye Nnewi si ife dị mmadụ eme ego hmm. ọ ga-eri gị oge ọ ga-eri gị akụ na ụba ihe ga-akọ na uche ọ ihe ịta ka maazị ọbasi kwuru na ọ bụ na ncheta ya ọfụma anọọ ihe ịta ka nche ọ bụrụ na anyị chebe iru na ya ịgwa ya onwe anyị eziokwu icheta na anyị bụ ndị Igbo mara ihe omenala anyị ji ya na ya na ịkwado ezi ife ma ị nọ ofesi ma ị nọ n'ime mba dị mma anyị ahịa daalụnụ na mmechi anyị ga-asị ndị na-ege anyị ntị ka nkata anyị na akpaghara ihe ihe kwụsị naanị na efuru ya na ịntanetị na fesbuk o bụ ebe ị na-ege pọdkastị o ebe ọ bụla ị na-afụ ya mee ka onye ọzọ nụ nkata ma nke ka nke gị na mmadụ ibe gị agbata obi gị ụmụnne gị ụmụnna gị kpaa anya bụ ụka mee ka ihe a ruo ruo n'omume maka ị na-akpị ya n'ụka kwa ụbọchị akpachakwa awụsa akpachakwa awụsa abarọla ya uru anyị na-ekene ụnụ ndị mụ na ha nọ n'ụka taata bụ ọkammụta Chieke ihe jirika anyị. ndị omere maazị Kanayo Odeluga Igbo unu anwụchụda ụbọchị nta ka a nọwere nchi na mụnwa bụ maazị Oke Ụka Okachukwu na-asị egbe bere ugobere nke si ibe ya baya nkụkwa ya na-asị ụnụ kachifo ụnụ mere onye mere iwe na-ada